AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa abịala ezi onye Igbo onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka onye nwe m nọnyere gị ka onye nwe m duwe anyị niile n'izu nke a n'ụbọchị taa ka anyị na-aba na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ achọrọ m ka anyị chịkọọ isiokwu a nke anyị malitere n'izu a Emere ka anyị mata n'akwụkwọ Jeremaya isi iri na asaa amaokwu nke ise na nkọcha na-adịrị onye ahụ nke tụkwasịrị obi na onwe ya na onye a na-abụ ọnụ ka ọ bụ onye dabere n'ikike nke aka ya onye mere onye wezụgara onwe ya site n'ebe Chineke nọ onye a na-abụ ọnụ ka onye dị otu abụ ịbịa n'akwụkwọ ndị Galeshia isi atọ malite amaokwu nke mbụ ruo na nke iri gaa hụ na Pọl mere ka ọ pụta ìhè n'ụzọ dị iche ebe a bụ ịtụkwasị obi na iso ụkpụrụ nke iwu mmadụ ịchọ isi n'ụzọ nke iwu mee ihe nke ga-atọ Chineke ụtọ na mmadụ ịtụkwasị obi n'ike nke onwe ya bụ ibi ndụ na-alụ arụ nke ihe nlụpụta ihe ndị a niile bụ nkọcha nke a mere ọtụtụ n'ime ụmụ Chineke ji bụrụ ndị na-ebi ndụ n'ala kpọrọ nkụ n'ala nnu ala na-apụghị ime ihe ọ bụla ebe ihe na-esiri mmadụ ike ibi ndụ na-anụ arụ gị onye mụ na ya na-atụgharị uche dị n'ụdị dị iche iche mgbe ụfọdụ ga-achọpụta sị na ọtụtụ ndị mmadụ ndị ha na Chineke na-emekọ ihe bụ ndị na-aghọta ihe ndị dị ka ịkwa iko mmadụ ikwu okwu na-ekwesịghị ekwesị mmadụ ịbụ onye na-eribiga ihe oriri oke ma ọ bụ ịṅụbiga mmanya oke onye oke iwe na onye agụụ ihe ọjọọ na-agụ na ọtụtụ ndị bụ ndị kpọrọ onwe ha ndị nke chineke na-ahụnwa ihe ndị a ma dịka agwa ndị na-ekwesịghị ekwesị ma sị n'ebe ihe ndị a dị wezụga onwe ya ma kedu maka mmadụ iwezụga onwe ya n'ebe chineke nọ nke a bụ ebe ezigbo nramahụ dị n'ihi na ndị a na-akpachapụ anya gbakwaa ibi ndụ na-ezighị ezi ịkwa iko ịṅụbiga mmanya ókè mmadụ ịchụ ihe ọbụla nke na-akpa ya otu ọbụla si chụta ya ọ dịghị ihe ọ pụtara kama ka ọ bụrụ na ọ nwetara ihe ahụ ọ chọrọ onye oke iwe ndị dị otu a bụ ndị na-ama n'ọnya nke mmadụ iwezụga onwe ya n'ebe Chineke nọ ga-abịa hụ na mgbe ha gbakwara akparamagwa ndị a elere anya na ha abụghị ezi ihe nke na-abụghị ezi ihe ha abịa ma n'ọnya nke mmadụ iwezụga onwe ya n'ebe Chineke nọ na-amaghị na ihe a bụ ngwa ọlụ nke onye iro na-eji akpọpụ ụmụ Chineke ndị o lere anya ga-abụ nramahụ nye ya n'ime ka alaeze ya too eto onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ihe ndị a na-atụgharị uche n'ime ha bụ eziokwu ọtụtụ afọ gara aga ọ dị otu ọgbakọ ndị ọzụzụ atụrụ Chineke ma ọ bụ ndị ụkọchukwu nwekọrọ n'otu otu ndị ọzụzụ atụrụ a si bịakọọ n'otu edoghị onye ọbụla n'ime ha anya ma a chọpụtara sị na n'ọbaka dị ike na-edu ha n'ọgbakọ ahụ ọ onye n'ime ha maara ihe na-eme n'ime ndụ ha niile n'otu n'otu ọ dịghị onye ma otu o si bido ma ọ bụrụ na ndị a gara soro ụkpụrụ ahụ nke a tọrọ ha nke mmụọ nsọ tọrọ ha na mbido ha gaara abụ ndị ga-eme ihe ọ bụ onye nụ eziokwu ga-amarasị na chineke na-alụ ọlụ n'ime mmadụ na ọ dị ndị chineke na-eji alụ ọlụ chineke gara emepe anya ha n'ụzọ pụrụ iche ma mgbe na-adịghị anya abịa chọpụta na nramahụ a nke pọl nyopụtara na nzukọ ndị galeshia abatala n'ime ha ọ dịkwaghị onye ji chineke kpọrọ ihe ọ dịkwaghị onye ji mmụọ nsọ kpọrọ ihe atụmatụ ọ bụla gaba atụmatụ nke ha mgbe ọ bụla ha chọrọ ime ihe dị mkpa elewe anya otu esi mee ya na mgbe gara aga otu ndị mere eme si mee ya ihe niile ga-abụ echiche nke onwe ha ọ dịkwaghị ohere enwere ịjụ Chineke ajụjụ ọ dịkwa ohere enwere ịsị mmụọ nsọ biko duzie anyị n'ụzọ nke kama ndị a ga-abụ ndị gara n'ụzọ nke ịtụle ihe ọ nke ha na-eme dị ka ndị echiche nke obi ha zuworo ọ bụ ezie na ha ka na-echeta na mmụọ nsọ pụrụ iduzi ha ma ọ bụghị na ogo nke mmụọ nsọ ga-enwe ike mee ihe nke ọ chọrọ ime ma ọ bụ ime ihe ọ chọrọ iji ha ime gịnị ka anyị na-ekwu okwu ya gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ọ bụla ha chọrọ ime ihe naanị sị na mmụọ nsọ ga-edu anyị n'ime ihe nke a anyị chọrọ ime ọ dịghị onye n'ime ha nwere ike sị ka emee ka mmụọ nsọ mara na ha dabere n'ime ya dịka a na-eme n'ụlọ nzukọ anyị dị iche iche n'ụbọchị taa a ga-ahọ ndị ga-arụ ọrụ asị a mmụọ nsọ eduola anyị nke ọ bụla a ga-eme asị ka anyị nata mmụọ nsọ ike ma obi eji na-eme ihe ndị a anaghị ekwe ka ahụ nhuku nke pụtara na ọ bụghị ezi obi ka eji na-eme ha n'ihi na ị na-ahụ nhuku nke mmụọ nsọ ị na-ahụ aka nke onye bi n'igwe n'ihe ndị ahụ a na-eme n'ihi na emechaa ihe ndị a niile aghọm esemokwu adịghị n'otu a na ibe ya elu ilee anya n'ọgbakọ nta nke anyị kwuru okwu ya n'ụbọchị taa ị ga-achọpụta sị na ihe ahụ nke mmụọ nsọ chọrọ iji ndị a ime bụra ihe ga-ekposasị ọbụna atụmatụ nke onye iro n'ala eze ya ya bịa weta onwe onye mmadụ ịdabere n'ike nke onwe ya dị ka o si weta na nzukọ nke galicia ya ewere ya gbasasịa ha n'ụzọ dị aṅaa nke mbụ o mere ka ọnwụ nke Jizọs nwụrụ n'elu obe bụrụ nke dị anya ebe ha nọ mee ha abịa na-eche ọ bụ gịnị bụ ime jizọs isi n'ime ndụ anyị n'ihe ọ bụla nke anyị na-eme n'ụzọ dị otu a gị onye mụ na ya na-atụgharị uche otu a nke chineke chọrọ iji hazie ihe ụfọdụ bụrụ nke egbudara n'ala ma otu onye n'ime ha bụ onye ghọtara ihe a n'ọdịnihu anyị ga-amata ihe so ya ya mere n'ụbọchị taa ka anyị na-atụgharị isiokwu ndị a biko dị ka m na-arịọ lee anya n'ime ndụ gị ị mere Chineke ohere n'ime ndụ gị ka ị bụ otu n'ime ndị ahụ ndị dabere n'ike nke onwe gị ị bụ otu n'ime ndị ahụ ndị họrọ ibi ndụ nke anụ arụ ọ bụrụ na nke a na-eme n'ime ndụ gị ị chọrọ amara nke Chineke rịọ onye nwe anyị amara ka o duzie ụzọ gị ka olileanya wee dịrị anyị ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị onye ọma na-ege ntị maọbụ na ọ dị ihe na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị kelee onye okenye eze nlewemchi onye wetara anyị ndụmọdụ nke ezinụlọ arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ na arigiria at yahoo dot arigiria at yahoo dot maọbụ ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot ezi enyi m ọma na-ege mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche a bịaruo jizọs nso bụ abụ ọma nke ndị Seventh Day Adventist Church Choir nọmba 1 Township School Road abanyere anyị n'ụbọchị taa bịaruo nso ọ ga-adịrị anyị mma n'aha jizọs amen ezinwa chineke ọma na-ege ka anyị nọ n'ekpere nọ nwayọọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche ihe dịrị gị na mma gị onye ọma na-ege m ntị ka chineke gọzie gị ma nọnyekwara gị ohere ọzọ adịkwarala anyị ugbu a ịnụ okwu chineke okwu nke na-agba anyị ume n'ime ndụ a ka anyị hụdata isi kpee ekpere tufu anyị a na-aga n'ihu ekele na otuto na mbuli elu niile dịrị gị nna anyị nke eluigwe n'ihi ịkwesịrị ntụkwasị obi imeela n'ihi ị na-anapụta anyị n'aka ihe ize ndụ niile imekwala n'ihi ihe oriri ka ị na-enye anyị imeela n'ihi ahụike ka ijikwa na-agọzi anyị n'oge nke a nna anyị nke eluigwe nye anyị mmụọ gị ịghọta ihe ị na-agwa anyị site n'akwụkwọ nsọ gị n'aha jizọs bụ onye nwe anyị emen anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ site n'akwụkwọ matiu isi ise amaokwu nke iri anọ na atọ matiu isi ise amaokwu nke iri anọ na atọ ọ sị unu nụrụ na ekwuru sị hụ mmadụ ibe gị n'anya kpọkwa onye iro gị asị isiokwu anyị taa bụ ịnwale ịhụnanya ịnwale ịhụnanya dịka anyị na-elenye anya na mkpụrụ nke mmụọ nsọ n'oge nke a anyị na-elenye anya n'ịhụnanya n'ụbọchị taa anyị chọrọ ịhụ ịnwale ịhụnanya n'ihi mgbe Jizọs na-ekwu okwu n'akwụkwọ Matiu ọ gwara ndị na-ege ya ntị sị ha unu nụrụ na mgbe ochie a sị hụ onye hụrụ gị n'anya n'anya kpọkwa onye iro gị asị ya gaa n'ihu bido na amaokwu nke iri anọ na atọ ruo na amaokwu nke iri anọ na asatọ si ha ee e, ọ gaghịkwa na-adị otu ahụ ihe m na-aga igwu unu ugbu a bụ hụ onye iro gị n'anya hụkwa onye hụrụ gị n'anya n'anya mgbe jizọs ji kwuo okwu dị otu a ọ bụ ihe dị ike nye mmadụ n'ihi ndụ mmadụ dabere na ime m memegwara gị imere m nke ahụ na-atọ m ụtọ memere gị ka ahụ na-atọ gị ụtọ mana nye onye ọbụla nke nwere mmụọ chineke na mgbada ebe ahụ jizọs kwuru okwu ọ sị unu ga-adị ka nna unu nke bi n'eluigwe n'ihi nna unu nke bi n'eluigwe na-eme ka mmiri zoro onye ezi omume zoro onye ajọ omume na-eme ka nwunye ya onye ezi omume chabakwara onye ajọ omume ọ naghị akpa oke nye onye ezi omume na onye ajọ omume n'aka nke ọzọ oge Pọl na-ekwu okwu ya sị amara Chineke na-eduru anyị bịa nchegharị ọ bụ ịhụnanya Chineke nwere n'ebe anyị nọ o ji na-emere anyị ihe ọma niile bụ ihe na-eme anyị anyị akọta na Chineke hụrụ anyị n'anya anyị ile anya n'ihe edere n'akwụkwọ ilu isi iri na ise amaokwu nke mbụ ọ na-eme ka anyị mara na okwu dị nro na-eme ka ọnụma laa ma okwu dị ike na-akpali ọnụma n'akwụkwọ Pita nke mbụ isi atọ amaokwu nke itoolu ya na-eme ka anyị mara na ọ dịghị mma ị na-emegwara ihe ọjọọ iwere ihe ọjọọ kwụ ụgwọ ihe ọjọọ were ihe ọma kwụ ụgwọ ihe ọma kama anyị kwesịrị ịbụ ndị ga-eji ihe ọma kwụọ ụgwọ ihe niile n'ihi na ọ dịrị mmadụ ike ime ya ọ bụ ya bụ ihe anyị ji na-elenye ya anya n'ụzọ dị ka ịnwale ịhụnanya mgbe ahụ jizọs sị ọ gaghị ekwe na-adị dị ka ọ na-adị na mbụ hụ onye hụrụ gị n'anya n'anya hụ onye iro gị n'anya ọ bụ otu o kwesịrị ịdị ịhụ mmadụ niile n'anya gbaa gburugburu ọ dị otu onye na-ege ya ntị mgbe ọ na-ekwu okwu a onye ahụ bụ onye a maara aha ya n'obodo ya chifuli onwe ya elu igosikwa na ihe ahụ jizọs na-ekwu na ọ matala ya n'akwụkwọ Luk isi nri amaokwu nke iri abụọ na ise ruo na nke iri atọ na asaa anyị hụrụ na nwoke a na-ekwu okwu ya bịara jụọ Jizọs sị olee ihe m ga-eme ịba n'ala eze Chineke Jizọs asị ya dobe ihe e nyere n'iwu ya gosiara ya Jizọs Jizọs ya ee imere nke ọma ya jụgharịa Jizọs n'aka nke ọzọ si ya onye bụ onye agbata obi m Jizọs bịa kọrọ ya akụkọ a si ya na ọ dị otu onye na-aga njem ya enwee nsogbu n'ụzọ mgbe o ji nwee nsogbu n'ụzọ onye isi nchụaja bịa gafere onye ọzọkwa na-arụ ụlọ n'ụlọ nzukọ ebe ofufe a na-efe chineke bịakwa gafere mana onye nke atọ bụ onye mba ọzọ eche na ọ maghị ihe gbasara chineke ọ dịghị ihe ọma dị ya n'ime bịa nwụọ ọmịiko n'ebe onye dị otu anọ bịa kpọlie ya hichasịa ya ahụ kpọrọ ya gaa ụlọ ọgwụ gwa ndị ụlọ ọgwụ lekọta ya na aga m akwụ ihe ọbụla o furu mgbe jizọs jikọcha akụkọ a ya jụọ onwe ka asị ya onye hụrụ ya n'anya ma ọ bụ onye bụ onye agbata obi ya ya sị ọ bụ onye nke ahụ lekọtara ya ya sị ya gaa mee otu aka ahụ ihe a na-ekwu ebe a bụ na ịhụnanya a na-anwale ya mgbe ahụ ọ dịrị gị na ọ dịrịkụrụ gị hụ onye nke ya ka nke gị njọ ị ga-enwe ike gosi ya ịhụnanya gee ya ntị mere ya ihe ọ chọrọ ka ị ga-achụpụ ya n'ihi na ị chere si na nke gị ka nke ya njọ ma ọ bụ na nke gị ka nke ya ike gị letuo ya anya gawara onwe gị ihe bụ mkpa gị mewere onwe gị ihe ahụ ị chọrọ ime mgbe anyị na-eme otu a ọ naghị egosicha ezi nlụpụta nke mkpụrụ nke mmụọ nsọ n'ihi akwụkwọ nsọ na-eme ka owe anyị ebe a na ịhụnanya anaghị achọ naanị nke aka ya ọ na-eme ka ọ bara ndị ọzọ mgbe ọ na-eme ka ọ bara ndị ọzọ ọ na-eme ka ihe dịrị ndị ọzọ na mma n'ihi ya ka o ji dị mkpa dị ka anyị kpọrọ onwe anyị ụmụ chineke dịka anyị na-ele anya ọbịbịa abụọ nke jizọs ka anyị na-elekwa anya sị ọ bụrụ na jizọs abịaghị dị o na anyị nwekwara ike ịnwụ otu ụbọchị anyị na-enwe olileanya mbilite n'ọnwụ mbụ ọ bụ ihe dịịrị anyị inwe ihe niile ndị akwụkwọ nsọ kpọrọ mkpụrụ nke mmụọ nsọ onye ọbụla kpọrọ onwe ya nwa chineke kwere na jizọs kwesịrị inwe ya anyị lenyere anya na ịhụnanya ịnwale ịhụnanya mgbe ahụ ọ dị na ọdịrịkụrụ na ị ga-egosi ịhụnanya igosi ya igosipụtala ịhụnanya ịgọnarịkwana ya mgbe ahụ ịhụnanya gị ka nwere ajụjụ ọ ga-aza ọ bụ ihe anyị lere anya n'ụbọchị taa ka anyị kpee ekpere imeela chineke anyị ka ebi n'eluigwe n'ihi ịhụnanya gị ka bara ụba n'ebe anyị nọ ka ị chọkwara ka anyị mụta site n'ebe ị nọ nye anyị ike gbaa anyị ume ka anyị wee soro nzọụkwụ gị ma jee ije n'elu ịhụnanya dị ka ị chọrọ ka anyị jee n'aha jizọs bụ onye gbapụtara anyị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị gbalịa kọrọ na anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 nwa chineke ọma na-ege ntị ọ bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot nwa chineke ọma na ntị ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nwetara anyị ndụmọdụ nke sitere n'ime akwụkwọ nso anyị na-arịọ ka udo ịhụnanya na amara chineke bara gị na ezinụlọ gị ụba n'aha jizọs amen ka anyị were ohere ọma kelee nwanne anyị nwoke fraịde onye na-akpọtụrụ anyị site na ikeneremo na ogun steeti anyị na-arịọ ka ịhụnanya chineke ngọzi chineke bara gị na ezinụlọ gị ụba ka anyị chekwutakwa nwanne anyị nwoke onye nọ na kaduna steeti anyị ma na kaduna na-eme gị mma gị na ezinụlọ gị nwanne anyị nwoke ike imeela na akpọtụrụ anyị obi na-adị anyị ụtọ anyị na-arịọ ka amara chineke bara gị n'ezinụlọ gị ụba n'aha jizọs ka anyị nwekwara otu aka kelee chibụzọ nwachukwu onye na-akpọtụrụ anyị site na kaduna steeti nwanne anyị nwoke chibụzọ nwachukwu arịrị ekpere anyị mbụ ka chineke na-egbughere gị ụzọ ka chineke na-agọzi gị na gị ka ọ na-echebe unu n'ụbọchị niile nke ndụ unu ka anyị keleekwa nwanne anyị nwoke Emeka ogu onye na-akpọtụrụ anyị site na Jos naijiria arụ ekpere anyị bụ ka ịhụnanya Chineke bara gị na ezinụlọ gị ụba ihe ọbụla nke itinyere aka Chineke ga-emepere gị ụzọ ọ ga na-eme ihe rịba ama n'ime ndụ gị mana nke ezinụlọ gị ka anyị kelekwa nwanne anyị nwaanyị Chioma onye na-akpọtụrụ anyị site na Abia steeti anyị na-arịọ ka udo na amara Chineke dakwasị ezinụlọ gị ka udo Chineke nọnyere ụmụọma nke Kraịst ndị gere ozi ọma nke ma ndị kwupụtara nọ ka ịhụnanya ya bara mmadụ niile ụba n'agha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa ndewo